Ihe ha ji ala ụlọ bụ na ha chọrọ ịchọ nwunye. Ihe ha ji ala ụlọ bụ na ha chọrọ ịchọ nwunye. Ihe ha ji ala ụlọ bụ ụgbọ. Ihe ha ji ala ụlọ bụ ụgbọ. Ihe m jiri laa ụlọ bụ na m chọrọ ịchọ nwunye. Ihe m jiri laa ụlọ bụ na m chọrọ ịchọ nwunye. Ihe m jiri laa ụlọ bụ ụgbọ. Ihe m jiri laa ụlọ bụ ụgbọ. Ihe m ji aga akwụkwọ bụ na m chọrọ ịkụzi nkụzi. Ihe m ji aga akwụkwọ bụ na m chọrọ ịkụzi nkụzi. Ihe ha jiri mee ya bụ na ha na-arịa ọrịa. Ihe ha mee ya bụ na m mee ya bụ na m chọrọ ịkụzi nkụzi. Ihe nkweme ya bụ na m chọrọ ịkụzi nkụzi. mee ya bụ na m chọrọ ịkụzi nkụzi. mee ya bụ na m chọrọ ịkụzi nkụzi. Ihe m jiri bịa n'ụlọ gị bụ na ị nọ n'ebe a. Gịnị ka i jiri gaa ahịa echi mgbe m gwara gị ka ị nọrọ n'ebe a? Gịnị ka i jiri gaa ahịa echi mgbe m gwara gị ka ị nọrọ n'ebe a? Gịnị ka ị kụrụ gaa ahịa gaa ahịa echi? ga-eji aga ahịa echi bụ na m chọrọ ịzụta nri. Ihe m ga-eji aga ahịa echi bụ na m chọrọ ịzụta nri. Ihe m jiri megha ya bụ na achọghị m. Ihe m jiri megha ya bụ na achọ m. Achọrọ m ịga anyanwụ, Achọrọ m ịga ọdịda anyanwụ. ọwụwa anyanwụ, ọ̀wụwa anyanwụ, Okoye chọrọ ịga ọwụwa anyanwụ. ugwu ugwu Achọrọ m ịga ugwu. Achọrọ m ịga ugwu. ndịda ndịda achọrọ m ịga ndịda achọrọ m ịga ndịda ebe ole ka ọdịda anyanwụ dị Ebe ole ka ọdịda anyanwụ dị? Ebe ole ka ọwụwa anyanwụ dị? Ebe ole ka ọwụwa anyanwụ dị? Ebe ole ka ọdịda anyanwụ, ọwụwa anyanwụ, ugwu na ndịda dị? Ebe ole ka ọwụwa anyanwụ, ugwu na ndịda dị? Ọjị bụ ihe a na-ata ata. Ọjị bụ ihe a na-ata ata. Zụtara m ihe ọ bụla a na-ata ata. Zụtara m ihe ọ bụla a na-ata ata. Anụ bụ ihe a na-eri eri. Gịnị bụ nke ahụ? Nke ahụ bụ ihe a na-esi esi. Nke bụ Ebu m ihe a na-ere ere.

Nke ahụ ọ bụ ihe a na-eme eme? Nke ahụ bụ ihe a na-eme eme? Mba, anaghị eme nke ahụ Mba, anaghị eme ya eme. Mba, anaghị eme ya eme. Anaghị asa akwa ahụ asa. Anaghị asa akwa ahụ asa. Akwa a bụ ihe a na-asa asa. akwa a bụ ihe a na-asa asa eku bụ otu n'ime ihe ndị eji ete eku bụ otu n'ime ihe ndị eji ete ofe Ite bụkwa otu n'ime ihe ndị e ete ofe. Eku bụkwa otu n'ime ihe ndị eji eri nri. Eku bụkwa otu n'ime ihe ndị e ji eri nri. N'ala Igbo, ihe ọtụtụ mmadụ ji akụ ọka bụ N'ala Igbo, ihe ọtụtụ mmadụ ji akụ ọka bụ aka. Mkpịsị a bụ ihe e ji akụ ọka. Mkpịsị e Akwụkwọ ọgụgụ Igbo bụ ihe anyị ji amụ okwu Igbo. Akwụkwọ ọgụgụ Igbo bụ ihe anyị ji amụ okwu Igbo. Ememme ndị Igbo bụ ihe anyị ji amụ okwu Igbo. Ememme ndị Igbo bụ ihe anyị ji amụ okwu Igbo.

Gịnị ka eji ete ụlọ? E ete ụlọ? Mmiri na ncha bụ ihe ndị Igbo ji asa ahụ. Mmiri na ncha bụ ihe ndị Igbo ji asa ahụ.

olee ngwaọrụ nke iji e arụ ụlọ nke iji e arụ ụlọ ị ị nwere ihe ọgụgụ Enwere m ihe ọkụkụ na ihe oriri. Enwere m ihe ọkụkụ na ihe oriri. O nwere ihe ọsịsa? O nwere ihe ọsịsa? ana m akwado ihe oriri ihe oriri enwere m ọtụtụ enwere m ọtụtụ ihe odide ihe ọrịre anyị agwụla ihe ọrịre anyị agwụla ihe oriri anyị ha agwụla Ihe oriri anyị ha agwụla? Mmanya ọ bụ ihe ọṅụṅụ ka ọ bụ ihe osisi? Ji a bụ nke oriri. Ji ahụ bụ nke ọkụkọ. Ji a bụ nke oriri. Ji ahụ bụ nke ọkụkọ. Ihe ọgịga. Ihe ọgịga. Ihe omume. Ihe omume. Nna m bụ onye ọchịchị n'ala anyị. Nna m bụ onye ọchịchị n'ala anyị. Nna m bụ onye nkuzi gị. Nna m bụ onye nkuzi gị. Nwanne m nwoke bụ onye nka. Onye bụ onye isi n'ebe a? Onye bụ onye isi n'ebe a? Enwere m ihe orire. Enwere m ihe orire. Nke a bụ akwụkwọ ọgụgụ Igbo. Nke a bụ akwụkwọ ọgụgụ Igbo. Zụtara m akwụkwọ odide. Zụtara m akwụkwọ odide. O nwere ihe odide. O nwere ihe odide. Ọ bụ onye ọgịga. Ọ Ọ chọrọ ihe oriri ma ọ chọghị ihe omume. Ọ chọrọ ihe oriri ma ọ chọghị ihe omume. Omume ya adịha mma. Omume ya mma. Dike bụ ezigbo onye ọchịchị. Dike bụ ezigbo onye ọchịchị. Onye ọbịa m chọrọ ihe ọṅụṅụ. Onye ọbịa m chọrọ ihe ọṅụṅụ. Anyị ga-enwe oriri echi. Anyị ga-enwe oriri echi. Ị nwere ji orire? nwere ji orire? Ọtụtụ ụmụ nwaanyị chọrọ ọmụmụ. Ọtụtụ ụmụ nwaanyị chọrọ ọmụmụ.